matu isi nke iri na otu o rue mgbe Jizọs nyebiri ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya iwu o si n'ebe ahụ pụọ izi ihe na ikwusa n'obodo niile ha ma mgbe Jọn nụrụ n'ụlọ mkpọrọ ọrụ niile nke Kraịst ahụ o ziga ozi site n'aka ndị na-eso ụzọ ya sị ya gị onwe gị bụ onye na-abịa ma ọ bụ na anyị na-ele anya onye dị iche Jizọs wee zaa sị ha gaanụ kọrọ Jọn ihe niile unu na-anụ na nke unu na-ahụ ndị isi na-ahụ ụzọ ndị ngwụrọ na-eje ije a na-eme ndị ekpenta ka ha dị ọcha ndị ntị chịrị na-anụ ihe a na-eme ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie a na-ezi ndị ogbenye ozi ọma ngọzi na-adịkwara onye ahụ bụ onye ọbụla nke na-agaghị ama n'ọnya na arụ m ma mgbe ndị a na-ala Jizọs malitere ịgwa igwe mmadụ niile okwu banyere Jọn sị ọ bụ gịnị ka unu pụrụ jee n'ọhịa ka unu kiri amị nke na-eme mkpatụ site n'ifufe ma ọ bụ gịnị ka unu pụrụ ka unu hụ nwoke eyikwasịworo uwe dị bịalịbịalị lee ndị na-eyi uwe dị bịalịbịalị nọ n'ụlọ ndị eze ma gịnị mere unu ji pụọ ịhụ onye amụma ee asị m unu onye karịkwa onye amụma nke ukwuu nwoke a bụ onye edeworo ihe n'akwụkwọ nsọ banyere ya sị lee mụ onwe m na-eziga onye ozi m n'iru gị onye ga-emezi ụzọ gị n'iru gị n'ezie asị m unu n'etiti ndị ndị inyom mụrụ ọ dịghị onye biliworo nke ka Jọn Baptist ukwu ma onye dịkarịrị nta eze eluigwe ka ya ukwu site n'ụbọchị Jọn Baptist ruo ugbu a a na-emekwa alaeze eluigwe ihe ike ndị na-eme ihe ike na-apụnara ya n'ihi na ndị amụma niile na iwu Chineke bụrụ amụma ruo ụbọchị Jọn ọ bụrụkwa na unu na-achọ ịnara ya nke ọma nwoke ahụ bụ Elija nke gaje ịbịa onye nwere ntị ịnụ ihe ya nọ ma m ga-eji ọgba tụnyere gịnị o yiri ụmụntakịrị ndị na-anọdụ n'ọma ahịa ndị na-akpụ ibe ha oku sị anyị gburu unu ọja ma unu eteghị egwu anyị kwara akwa ma unu etighị aka n'obi n'ihi na Jọn bịara na-erighị ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ ha wee sị o nwere mmụọ ọjọọ nwa nke mmadụ bịara na-eri ihe oriri na-aṅụkwa ihe ọṅụṅụ ha wee sị lee onye ori nke ukwu na onye oke ọṅụ mmanya enyi ndị ọnụ ụtụ na ndị mmehie a gụkwara amamihe na onye ezi omume site n'ọlụ ya niile mgbe ahụ ka ọ malitere ịta obodo ahụ ụta bụ nke ọ lụkarịrị ọlụ ya dị ike n'ime ha n'ihi na ha echere ahụhụ ga-adịrị gị korazịm, ahụhụ ga-adịrị gị besaida n'ihi na a sị na a lụrụ ọlụ niile dị ike na tai na saidon nke a lụrụ n'ime unu ha ga echegharị wori n'oge dị anya gara aga n'akwa mkpe na ntụ otu ọ dị asị m unu Taya na Saịdọn ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa unu gị onwe gị kwa Kapanọm a ga-eweli gị ruo eluigwe ị ga-arịda ruo Hedis n'ihi na a sị na alụrụrị ọlụ niile dị ike na Sọdọm nke alụrụ n'ime gị ọ ga-anọgidewori ruo taa otu ọ dị asị m unu n'ala Sọdọm ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa gị n'oge ahụ Jizọs zara sị ekele m nna onye nwe eluigwe n'ụwa n'ihi zọnarịrị ndị amamihe na ndị nwere nghọta ihe ndị a ị werekwa ha kpughere ụmụ ọhụụ ee nna ekele m na dị ezi mma otu a n'iru gị nna m raara ihe niile nye m n'aka ọ dịghịkwa onye ọbụla mazuru ọkpara ahụ ma ọ bụghị nna ya ọ dịghịkwa onye mazuru nna ahụ ma ọ bụghị ọkpara ya na onye ọbụla ọkpara na-ezube ikpughe ya nye ya bịakwutenụ m unu niile ndị na-adọgbu onwe unu n'ọlụ ndị ebe okwara ebo dị arọ mụ onwe m ga-emekwa ka unu zuru ike nyaranụ ya okwu nke m n'olu unu mụtakwanụ ihe n'ọnụ m n'ihi na abụ m onye nwayọọ na onye wedatara onwe ya ala n'obi unu ga-ahụkwa izu ike nye mkpụrụ obi unu n'ihi na ya okwu nke m adịghị egbu mgbu ibu m dịkwa mfe